ụlọ nche a na-amụ amụ nke Jenụwarị 2024 isiokwu a na-amụ amụ nke mbụ a ga-amụ isiokwu a n'izu malitere na Maachị 4 ruo 10 ụjọ tụwa gị tụkwasị Jehova obi amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a isiokwu afọ 2024 ụjọ tụwa m m na-atụkwasị gị obi abụ nke iri ise na isii amaokwu nke atọ abụ nke iri atọ na asatọ ọ ga-eme ka isi ike ihe a ga-amụ anyị ga-amụ otu anyị ga-esi atụkwasịkwu Jehova obi ma kwụsị ịtụ ụjọ paragrafụ nke mbụ ajụjụ gịnị mere ụjọ nwere ike iji tụọ anyị mgbe ụfọdụ anyị niile na-atụ ụjọ mgbe ụfọdụ nke bụ eziokwu bụ na ihe ndị anyị mụtara na Baịbụl emeela ka anyị kwụsị ịtụ ụjọ ndị nwụrụ anwụ ndị mmụọ ọjọọ n'ọdịnihu ma anyị ka bi n'oge ihe eji mara ya bụ ihe ndị na-atụ egwu dị ka agha ime mpụ na ọrịa Luk isi iri abụọ na otu amaokwu iri na otu anyị nwekwara ike ịtụ ụjọ mmadụ ma ụjọ ndị ọchịchị na-emegide anyị ma ụjọ ndị ezinụlọ anyị na-emegide ezigbo ofufe ụfọdụ na-atụkwa ụjọ na ha agaghị edili ọmụma bịara ha ugbu a ma ọ bụ nke nwere ike ịbịara ha n'ọdịnihu paragrafụ nke abụọ kọọ otu ihe dịrị David mgbe ọ nọ na Gat e nwere oge ndị David tụrụ ụjọ dịka ihe atụ mgbe eze Sọl na-achọ igbu ya ọ gbagara n'obodo ndị Filistia aha ya bụ Gat ọ dịghị anya eze Gat bụ ekisi amata na David bụ dike aha a nọ na-agụrụ egwu na o gburu iri puku kwuru iri puku ndị Filistia Ezigbo ụjọ jidere Devid. Samuel nke mbụ isi iri abụọ na otu amaokwu iri ruo nke iri na abụọ ọ nọ na-atụ ụjọ ihe ka isi nwere ike ime ya olee ihe nyere Devid aka ịma ihe ọ ga-eme n'agbanyeghị na ụjọ na-atụ ya paragrafụ nke atọ ajụjụ dịka e kwuru ọma nke iri ise na isii amaokwu mbụ ruo atọ na amaokwu nke iri na otu olee otú Devid si kwụsị ịtụ ụjọ n'abụ ọma nke iri ise na isii David kwuru otu obi dị ya mgbe ọ nọ na Gat abụ ahụ mere ka a mata ihe mere ụjọ ji jide David o kwukwara ihe nyere ya aka ịkwụsị ịtụ ụjọ mgbe ụjọ ji David ọ tụkwasịrị Jehova obi abụ ọma nke iri ise na isii amaokwu mburu atọ sịrị Chineke biko meere m amara n'ihi na mmadụ efu na-emegide m Ha na-alụso m ọgụ ma na-emegbu m kwa ụbọchị. Ndị iro m na-emegide m ụbọchị niile. Ọtụtụ ndị na-alụso m ọgụ maka na ha dị mpako. Ụjọ tụwa m, m na-atụkwasị gị obi. Amaokwu nke iri na otu sịrị. M tụkwasịrị Chineke obi, egwu anaghị atụ m. Gịnị ka mmadụ nkịtị ga-eme m? Devid nwere ezigbo ihe mere o ji tụkwasị Jehova obi. Jehova nyere Devid aka ya echepụta otu ọ ga-esi si na nsogbu ahụ pụta o mere ihe mmadụ na-agaghị echetu dị n'echiche o mewere ka onye ara kama e isi ga-achọwa otu ọ ga-esi gbuo Devid ọ chọrọ ka a kpọpụrụ ya Devid ọ bụ otu ahụ ka Devid si gbalaga Paragraf nke anọ ajụjụ olee otu anyị ga-esi tụkwasịkwuo Jehova obi nye ihe atụ Anyịnwa ga-akwụsịla ịtụ ụjọ ma anyị tụkwasị Jehova obi. Ma olee otu anyị ga-esi tụkwasịkwuo Jehova obi, nke ka nke ma ụjọ bịa anyị? chegodi banyere ihe atụ a. Ọ bụrụ na ị mata na ị e nwere ọrịa ị na-arịa, ụjọ nwere ike ịbịa gị ozugbo, ma obi nwere ike irutu gị ala ma ọ bụrụ na ịtụkwasị dọkịta gị obi. O nwere ike ịbụ na ọ gwọọla ọtụtụ ndị rịara ụdị ọrịa ahụ. O nwere ike ige gị ntị nke ọma mee ka obi sie gị ike na ọ ghọtara otu obi dị gị o nwere ike ịgwa gị otu ọ chọrọ isi agwọ gị bụkwanụ otu o sirila agwọ ndị ọzọ anyị ga-enwe ike ịtụkwasịkwu Jehova obi ma ọ bụrụ na anyị echee banyere ihe ndị o merela ihe ndị ọ na-eme ugbu a na ihe ndị ọ ga-emere anyị n'ọdịnihu ọ bụ ihe Devid mere ka anyị na-eleba anya n'ihe ụfọdụ o kwuru n'abụ nke iri ise na isii chee otu ị nwere ike isi tụkwasịkwuo Jehova obi ma kwụsị ịtụ ụjọ Gịnị ka Jehova merela? Paragraf nke ise ajụjụ Mgbe ụjọ ji Devid, gịnị ka o chebara echiche? N'agbanyeghị na Devid ka nọ na nsogbu, ọ nọ na-eche banyere ihe ọma ndị Jehova mere n'oge gara aga. Abụ ọma nke iri ise na isii amaokwu iri na abụọ na nke iri na atọ sịrị Chineke, m ga-emezuriri nkwa m kwere gị, m ga-ekele gị n'ihi na ị napụtara m n'aka ọnwụ ikwekwa kweghịkwa ka m kpọbie ụkwụ ka m wee dịrị ndụ na-ejegharị n'ihu Chineke ọ bụ ihe Devid mere na ndụ ya niile dị ka ihe atụ ọ tụgharịrị uche mgbe ụfọdụ n'ihe ndị Jehova kere eke ihe ndị ahụ chetara ya na Jehova pụrụ ime ihe niile chọọkwa ka ihe dịrị ụmụ mmadụ na mma Devid tụgharịkwara uche n'ihe Jehova mere ndị ọzọ Ihe ọ kacha chebere echiche bụ ihe Jehova mere ya nwa n'oge gara aga. Jehova kwadoro Devid ma chebe ya malite mgbe ọ bụ nwata. Chegodo otu ichewodo ihe ndị a si mee ka Devid tụkwasịkwuo Jehova obi. Paragrafụ nke isii ajụjụ anyị tụwa ụjọ gịnị ga-enyere anyị aka ịtụkwasị Jehova obi ụjọ bịa gị jụọ onwe gị sị gịnị ka Jehova merela Chee banyere ihe ndị o kere eke dịka ihe atụ Jehova ekeghị ụmụ nnụnụ n'okooko osisi na oyiyi ya ha agaghịkwa efeli ya ofufe ma ọ na-elekọta ha ọ bụrụ na anyị eleruo anya n'otu o si elekọta ha obi ga-esikwa anyị ike na Jehova ga-elekọtakwa anyị nwa Matu isi isii amaokwu nke iri abụọ na ise ruo nke iri atọ na abụọ cheekwa banyere ihe Jehova mere ndị na-efe ya ị nwere ike ịmụ banyere otu onye a kọrọ akụkọ ya na Baịbụl onye gosiri na o nwere okwukwe pụrụ iche ma ọ bụkwanụ gaa agụọ ihe a kọrọ banyere otu ohu Jehova n'oge anya ihe edere n'ala ala peji sịrị ị nwere ike ịhụ ihe ndị e kwuru ga-eme ka okwukwe gị sikwu ike na jw.org ma ọ bụrụ na ịdenye ṅomie okwukwe ha ma ọ bụ akụkọ gbasara ndị ama Jehova n'ebe a na-edenye okwu mmadụ chọrọ ịchọ na JW Library gaa n'ebe edere isiokwu dị iche iche bịa isiokwu bụ ṅomie okwukwe ha ihe edere n'ala ala peji agwụla ihe ọzọ nwere ike ime bụ ịtụgharị uche n'otu Jehova sirila lekọta gị olee otu o si dọta gị n'ọgbakọ ya olee otu o sirila laza ekpere gị olee uru ị na-erite kwa ụbọchị na àjà ahụ ọkpara ọhụrụ n'anya ji ndụ ya chụọ paragrafụ nke asaa ajụjụ Olee otu ihe mere Daniel onye amụma si nyere nwanna nwaanyị Venisa aka ịkwụsị ịtụ ụjọ? E nwere otu nwanna nwaanyị bi na Haiti, aha ya bụ Venisa. Nsogbu tụrụ ya ezigbo ụjọ bịara ya. Otu nwoke bi n'obodo ha na-akpọ ya ma na-ezitere ya ozi n'ekwentị kwa ụbọchị, na-enye ya nsogbu ka ọ bụrụ enyi ya nwaanyị. Venisa jụwapụrụ isi, ma nwoke ahụ wesara ya ezigbo iwe, kwuo di na ya ga-eme ya ihe. Nwanna m nwaanyị Venisa sịrị, ezigbo ụjọ bịara m. Olee otú o si kwụsị ịtụ ụjọ? O mere ihe ndị ọ ga-emeli iji chebe onwe ya. Otu okenye nyere ya aka ya akpọtụrụ ndị uwe ojii. Nwanna nwaanyị Venisa tụgharịkwara uche n'otu Jehova si chebe ndị na-ejere ya ozi n'oge gara aga, ọ sịrị. Onye mbụ m chetara bụ Daniel onye amụma. A tụbara ya n'olulu ihe jụrụ ya bụ ọdụm agụụ ji n'agbanyeghị na o nweghị ihe o mere. ma Jehova chebere ya m rịọrọ Jehova ka o mee ka nwoke ahụ kwụsị inye m nsogbu mgbe m mechara ihe a ụjọ kwụsịrị ịtụ m gịnị ka Jehova na-eme ugbu a paragrafụ nke asatọ ajụjụ gịnị ka obi siri Devid ike na ya ọ bụ eziokwu na Devid nọ na nsogbu nwere ike ite isi ya mgbe ọ nọ na Gat ma o kweghị ka ụjọ gbochie ya ime ihe dị mma kama ime otu ahụ O chebara ihe Jehova na-emere ya mgbe ahụ echiche. Devid ghọtara na Jehova na-eduzi ya ma na-echebe ya nakwa na ọ ghọtara otu obi dị ya. Abụ nke iri ise na isii amaokwu asatọ sịrị ime otu m si na-awagharị ebe niile biko gbanye anya mmiri m n'ime karama akpụkpọ gị ọ bụ na ideghị ha na akwụkwọ gị Devid nwekwara ezigbo ndị enyi dịka Jonatan na Himelek bụ nnukwu onye nchụàja ha gbara ya ume ma nyere ya aka n'agbanyeghị na eze Sọl chọrọ igbu Devid o gbuteleghị ya obi siri Devid ike na Jehova ma ọnwụnwa ndị bịara ya marakwa otu obi dị ya n'ihi ọnwụnwa ndị ahụ paragrafụ nke itoolu ajụjụ gịnị ka Jehova na-ahụ gbasara onye ọbụla n'ime anyị ọ bụrụ na nsogbu bịara gị mere ka ụjọ na-atụ gị cheta na Jehova ma nsogbu ahụ nakwa otu o mere ka obi dị gị ka ihe atụ ihe Jehova hụrụ abụghị naanị mmegbu emegburu ndị Izrel Ijipt, kamakwa ọ hụrụ ahụhụ ha tara ọpụpụ isi atọ amaokwu nke asaa David bụrụ abụ na Jehova hụrụ otu esi na-emesi ya ike hụkwa na ọ na-atagbu onwe ya n'ahụhụ abụ ọma nke iri atọ na otu amaokwu asaa mgbe ndị Chineke na-ata ahụhụ ọ nọ na-ewute ya ma mgbe ihe kpatara ya bụ nzuzu ha zuzuru aịzaya isi iri isii na atọ amaokwu itoolu ụjọ tụwa gị Jehova na-aghọta otu obi dị gị ọ chọsikwara ike inyere gị aka ka ị kwụsị ịtụ ụjọ paragrafụ nke iri ajụjụ gịnị mere obi ji sie gị ike na Jehova na-ahụ gị nakwa na ọ ga-enyere gị aka ịdị ọnwụnwa ọ bụla ị nwere ike ị na-eche otu Jehova si akwado gị mgbe nsogbu na-atụ ụjọ bịara gị n'ihi ya rịọ ya ka o nyere gị aka ịghọta otu o si na-akwado gị chebarazie ajụjụ ndị a echiche e nwere okwu e kwuru maọbụ azịza a zara n'ọmụmụ ihe gbara gị ume e nwere akwụkwọ vidiyo maọbụ egwu anyị gbara gị ume e nwere nwanna gwara gị okwu maọbụ gụọrọ gị amaokwu Baịbụl mere ka obi sie gị ike ọ dị mfe iwere ụmụnna anyị hụrụ anyị n'anya na ihe eji okwu Chineke na-akụziri anyị ka ihe na-enweghị ihe ha bụ ma cheta na ha bụ onyinye pụrụ iche Jehova nyere anyị ihe ndị a na-egosi na Jehova hụrụ gị n'anya ha na-egosikwa na ị kwesịrị ịtụkwasị ya obi paragrafụ nke iri na otu ajụjụ olee ihe nyere nwanna nwaanyị Aịda aka ịkwụsị ịtụ ụjọ e nwere otu nwanna nwaanyị bi na Senegal aha ya bụ Aịda Ọ chọpụtara otu Jehova si kwado ya mgbe ọnwụnwa bịara ya. Ọ bịa bụ nwa mbụ nne na nna ya mụrụ, n'ihi ya, nne na nna ya tụrụ anya ka ọ na-akpata nnukwu ego ọ ga-eji na-elekọta ma onwe ya ma ha nwa. Ma mgbe nwanna nwaanyị Aịda silatara aka n'ọrụ ego ọ na-arụ ka o nwee ike ịbụ ọsụ ụzọ oge niile, ihe malitere isiri ya ike. Ihe a were ndị ezinụlọ ya iwe, ha na-akatọ ya. Nwanna nwaanyị asịrị ụjọ tụwara m na agaghị m enwele ike inyere ndị mụrụ m aka nakwa na onye ọbụla ga-ajụ m m tadiri Jehova ụta maka ikwe ka ihe siere m ike ma o mechara gaa otu okwu n'ọmụmụ ihe ọ sịrị nwanna kwuru okwu ahụ chetaara anyị na n'agbanyeghị otu ihe merenụ si gbawa anyị obi Jehova ma ha niile nwayọọ nwayọọ esi m na ndụmọdụ ndị okenye na ndị ọzọ nyere m mata na Jehova hụrụ m n'anya m malitere ikpe ekpere rịọ Jehova ka o mee ka obi kwuo m ike obi mechara ruo m ala mgbe m hụrụ na Jehova zara ekpere m ka oge na-aga nwanna m nwaanyị Aida chọtara ọrụ na-enye ya ego ị na-elekọta onwe ya ma na-asụ ụzọ na-enyekwara ndị mụrụ ya na ndị ọzọ aka ọ sịrị amụtala m ịtụkwasị Jehova obi m niile ka ọ dị ugbu a mkpecha ekpere ụjọ m na alaka naị Gịnị ka Jehova ga-eme n'ọdịnihu? Paragraf nke iri na abụọ ajụjụ dịka e kwuru ma nke iri ise na isii amaokwu itoolu gịnị ka obi siri Devid ike na ya abọma nke iri ise na isii amaokwu itoolu sịrị ndị iro m ga-agbaghachi azụ n'ụbọchị m ga-akpọ gị ka ị nyere m aka obi siri m ike na Chineke nọnyere m amaokwu a kwuru ihe ọzọ nyere Devid aka mgbe ụjọ na-atụ ya n'agbanyeghị na ọ nọ na nsogbu nwere ike ite isi ya ọ tụgharịrị uche n'ihe Jehova ga-emere ya n'ọdịnihu David ma na Jehova ga-anapụta ya mgbe oge ruru ha sị ka ekwuwe Jehova ekwuola na ọ bụ David bụ eze ọzọ ga-achị Izrel David makwa na nkwa ọbụla Jehova kwere emezuchaala tinye mmezi foto eji kọwaa paragrafụ nke ise nke asatọ na nke iri na abụọ na-egosi ebe Devid na-eche gbasara ụzọ ndị Jehova si nyere ya aka ka na-enyekwara ya aka nke mbụ ebe Devid ji mkpara na-alụso anụ ọhịa biya ọgụ mgbe ọ ka na-eto eto nke abụọ ebe Devid na-anara Ahimelek mma agha Goliat nke atọ ebe a na-ete ya mmanụ ihe edere na foto ahụ sịrị ihe mere ka Devid tụkwasịkwuo Jehova obi bụ ilekwasị anya n'ihe ndị Jehova mere ya ihe ọ na-emere ya na ihe ndị ọka ga-emere ya paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị ka obi kwesịrị isi anyị ike na Jehova ga-eme olee ihe Jehova kwere nkwa imere gị anyị anaghị atụ anya ka o gbochie nsogbu ọ bụla ịbịara anyị ma cheta na n'agbanyeghị ọnwụnwa bịara gị n'uwe ochie a Jehova ga-ewepụ ya n'ụwa ọhụrụ ya onye kere anyị nwere ikike zuru ezu ịkpọlite ndị nwụrụ anwụ ịgwa anyị nakwa iwepụrụ anyị ndị niile na-emegide anyị paragrafụ nke iri na anọ ajụjụ olee ihe nwere ike ịtụgharị uche na ya ụjọ bịa gị tụgharị uche na ihe Jehova ga-eme n'ọdịnihu chegide otu obi ga-adị gị mgbe a ga-ebibi ekwensu mgbe ndị ọjọọ ga-emi ala ndị ezi omume n'ọchie ha nakwa mgbe ezughị oke ga-eji nwayọọ nwayọọ na alaka naị Otu ihe ngosi emere na mgbakọ emere e n'afọ 2014 gosiri otu anyị nwere ike isi na-atụgharị uche na olileanya anyị. otu nna gwara ndị ezinụlọ ya otu dị iche enwere ike isi gụọ Timoti nke abụọ isi atọ amaokwu mbụ ruo ise ma ọ bụrụ na amaokwu ndị ahụ bụrụ amụma otu ihe ga-adị na Paradaịs. Ọ sịrị ma mara nke a na n'ụwa ọhụrụ a ga-enwe ezigbo obi ụtọ n'ihi na ndị mmadụ ga-abụ ndị hụrụ ibe ha n'anya ndị ji ihe gbasara ofufe Chineke kpọrọ ihe ndị ma ihe ha ga-emeli ndị ji umeala n'obi ndị na-eto Chineke ndị na-erubere ndị mụrụ ha isi ndị nwere ekele ndị na-eguzosi ike n'ihe ndị hụrụ ndị ezinụlọ ha n'anya nke ukwuu ndị na-achọ inwe nkwekọrịta ndị na-ekwu okwu ọma banyere ndị ọzọ mgbe niile ndị na-ejide onwe ha ndị dị nwayọọ ndị hụrụ ezi ihe n'anya ndị a pụrụ ịtụkwasị obi ndị na-adịghị agba isi akwara ndị na-adịghị ebuli onwe ha elu ndị hụrụ Chineke n'anya kama ịhụ ihe ụtọ n'anya ndị ji obi ha niile na-asọpụrụ Chineke gị na ndị dị otu a na-akpachi anya gị na ndị ezinụlọ gị ma ọ bụ ụmụnna gị unu na-ekwurịta otu ihe ga-adị n'ụwa ọhụrụ foto eji kọwaa paragrafụ nke isii nke itoolu na nke iri nke iri na atọ na nke iri na anọ otu nwanna nọ n'ụlọ mkpọrọ na-eche gbasara ụzọ ndị Jehova si nyere ya aka ka na-enyekwara ya aka nke mbụ ebe otu nwanna na-amụrụ ya Baịbụl e nwere sịga na ihe a na-etinye sịga dị n'elu tebụl ya nke abụọ ebe ọ nọ n'ime ọnụ ụlọ mkpọrọ ya na-agụ akwụkwọ ozi nke atọ ebe ọ na-akụziri onye Izrel akpọlitere n'ọnwụ ihe na Paradaịs ihe edere na foto ahụ sịrị Ihe ga-enyere anyị aka ịtụkwasịkwu Jehova obi bụ ilekwasị anya n'ihe ndị o mere anyị, ihe ndị ọ na-emere anyị na ihe ndị ọ ka ga-emere anyị. Paragrafụ nke iri na ise ajụjụ ọ bụ eziokwu na ụjọ tụrụ nwanna nwaanyị Tanya olee ihe nyere ya aka ịkwụsị ịtụ ụjọ e nwere otu nwanna nwaanyị bi na North Macedonia aha ya bụ Tanya otu o si merie ụjọ na-atụ ya bụ ịtụgharị uche n'ihe ọma Jehova ga-eme n'ọdịnihu ndị mụrụ ya gbasiri mbọ ike ka ọ ghara ịmụ Baịbụl ọ sịrị ụfọdụ n'ime ihe ndị ntụrụ ha ga-emenụ mechara mee mama m na-eti m ihe mgbe ọbụla m gara ọmụmụ ihe papa m na mama m kwuru na ha ga-egbu m ma m ghọọ onye àmà Jehova ha mechara chụpụta nya n'ụlọ ha gịnị ka o mere ọ sịrị m nọ na-eche banyere otu m ga-esi na-enwe obi ụtọ ruo mgbe ebighị ebi maka na m kpebiri ime ihe dị Jehova mma m chekwara banyere otu Jehova ga-esi kwụọ m ụgwọ n'ụwa ọhụrụ ya maka ihe ọ bụla m hapụrụ n'ụwa ochie a nakwa otu m ga-esi chefuo ihe ọjọọ niile Tanya akwụsịghị ime ihe dị mma Jehova nyekwara ya aka ya enweta ebe ọ ga-ebi taa Tanya bụ nwunye otu nwanna ji obi ya niile na-efe Jehova ha abụọ jikwa obi ụtọ na-eje ozi oge niile tụkwasịkwuo Jehova obi taa paragrafụ nke iri na isii ajụjụ gịnị ga-enyere anyị aka ị na-enwe obi ike ka anyị na-ahụ ka ihe e kwuru na Luk isi iri abụọ na otu amaokwu nke iri abụọ na isii ruo nke iri abụọ na asatọ na-emezu n'oke mkpagbu na-abịanụ ndị mmadụ ga atụgbọ n'ihi egwu ma ndị Chineke ga-akwụsị ike nwekwa obi ike Luk isi iri abụọ na otu amaokwu iri abụọ na isii ruo iri abụọ na asatọ sịrị ndị mmadụ ga atụgbọkwa ọkwa n'ihi egwu nakwa n'ihi ihe ndị ha na-atụ anya ga-eme n'ụwa n'ihi na a ga-eme ka ihe ndị dị n'eluigwe mụọ jijiji mgbe ahụ ha ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-abịa n'igwe ojii n'ike na ebube dị ukwuu ma mgbe ihe ndị a niile malitere ime guzonu kwem welikwa na isi unu elu n'ihi na oge Chineke ga-anapụta unu eruola nso gịnị mere na anyị agaghị atụ ụjọ ọ bụ n'ihi na n'oge ahụ anyị amụtala ịtụkwasị Jehova obi nwanna nwaanyị Tanya anyị kwuburu okwu ya kwuru na ihe ndị ọ mụtara n'oge gara aga na-enyere ya aka ịdị nsogbu ndị ọzọ na-abịara ya ọ sịrị amụtala m na Jehova ga-enyeliri anyị aka ịdị nsogbu ọ bụla ma gọzie anyị mgbe ụfọdụ ọ na-adị ka ọ bụ ndị mmadụ na-ekwu nke na-eme ma nke bụ eziokwu bụ na Jehova ka ha ike n'agbanyeghị na ọnwụnwa nwere ike isi ezigbo ike ọ ga-emecha bie paragrafụ nke iri na asaa ajụjụ olee otu isiokwu afọ 2024 ga-esi enyere anyị aka e nwere ọtụtụ ihe nwere ike ịtụ anyị ụjọ taa ma ka David anyị anaghị ekwe ka ụjọ gbochie anyị ime ihe anyị kwesịrị ime isiokwu afọ 2024 bụ ekpere David ikpere o kpere ekpere si Jehova ụjọ tụwa m m na-atụkwasị gị obi abụ ọma nke iri ise na isii amaokwu atọ Dịka otu akwụkwọ na-akọwa Baịbụl kwuru gbasara m okwu a, Devid anaghị eche mgbe niile banyere ihe mere ka ụjọ na-atụ ya ma ọ bụ banyere nsogbu ya. Kama, ọ tụkwasịrị onye ga-anapụta ya obi. Chee banyere isiokwu afọ 2024 n'ọnwa ndị na-abịa abịa nke ka nke mgbe nsogbu na-emenye ụjọ bịara gị. Wepụta oge na-atụgharị uche n'ihe Jehova mere n'oge gara aga, ihe ọ na-eme ugbu a nakwa ihe ọ ga-eme n'ọdịnihu. Ime otu ahụ ị ga-ekwu ka David si: m tụkwasịrị Chineke obi egwu anaghị atụ m ha ma nke iri ise na isii amaokwu anọ ihe e sịrị n'ihu ụlọ nche a ebe obi siri otu nwanna nwaanyị ike ka o ji baịbụl kwuru n'ihu ụlọ ya ọdachi mebisiri ihe edere na foto ahụ sịrị ebe otu nwanna nwaanyị na-atụgharị uche n'isiokwu afọ a mgbe ọdachi dakwasịrị ya olee otu iche banyere ihe ndị a ga-esi mee ka ị kwụsị ịtụ ụjọ ihe Jehova mere n'oge gara aga, ihe Jehova na-eme ugbu a, ihe Jehova ga-eme n'ọdịnihu. Abụ nke iri atọ na atọ tụkwasị Jehova ibu gị isiokwu a agwụla